Banyere ọrịa Parkinson: Gịnị bụ ọrịa Parkinson? Dọkịta James Parkinson si London kọwara ọrịa Parkinson n'afọ otu puku na narị asatọ na na iri asaa. ọ bụ ọrịa ụbụrụ nke na-adịghị ala ala ogologo ndụ niile, nke na-eji nwayọọ nwayọọ na-akawanye njọ ka oge na-aga. ọ na-emetụtakarị akụkụ ụbụrụ nke na-ahụ maka ichekwa mmegharị ahụ mpaghara ụbụrụ a metụtara na-ekerakwa oke n'ọrụ ndị ọzọ dị mkpa dị ka mmụta omume ụra mgbu na ncheta ọrịa Parkinson nwekwara ike imetụta akụkụ ahụ ndị ọzọ dịka afọ ọkpụkpụ na anya kedu ihe na-akpata ọrịa Parkinson ọrịa parkinson na-eme mgbe mkpụrụ ndụ ndị na-emepụta kemịkalụ ụbụrụ nke bụ dopamine n'asụsụ bekee kwụsịrị ịlụ ọrụ nke ọma ma nwụọ n'oge. Kemịkalụ ndị ọzọ ndị dị n'ụbụrụ na-etinyekwa aka. Ndị nchọpụta amabe ihe na-eme ka nke a mee, ma ha na-eche na ihe mkpụrụ ndụ ihe nketa nke bụ gene n'asụsụ bekee na ihe ndị metụtara gburugburu ebe obibi dịka echekwaghị nke ọma na kemịkal na-egbu egbu na usoro ịka nka na-ekere òkè dị mkpa. Kedu ka m ga-esi mara ma m nwere ọrịa Parkinson? Onye nwere ọrịa Parkinson nwere ike inweta ụfọdụ n'ime mgbaàmà ndị a: ịma jijiji, mkpọgide, mbelata nke ịnụ isi, afọ ntachi. nsogbu ịrahụ ụra na obere aka edemede mana e nwere ike inwe karịa. N'oge mmalite nke ọrịa ahụ, ọtụtụ n'ime mgbaàmà ndị a na-adịkarị nwayọọ ma nwee ike agaghị ahụ ya. Ọ bụrụ na ị na-echegbu onwe gị na gị ma ọ bụ onye ị hụrụ n'anya nwere ike inwe ọrịa Parkinson, ọ dị mkpa ka gị na onye ọkachamara ahụike kwuo okwu ka ị nweta nyocha nke ọma. Ọ bụ Parkinson's Africa na IPDGC Africa wetara gị ozi a. Maka ozi ndị ọzọ, biko gaa na www.parkinsonsafrica.com.